ụmụnne n'ime chineke udo nke chineke nke chasị udo niile dịchasịara unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu bụ onye na-alụ olu ya n'oge dị ugbu a ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị life world redio ministri akara ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime olọgwu eru nke dị n'ime ibaro na oyo steeti naijiria ka olu a si erunu nso n'oge dị ugbu a ọzọkwa aka udo nke chineke dịchasịara unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen na-ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ oziọma dịka mak dere mak isi nke isii m ga-amalite ego n'amaokwu nke mbụ wee ruo na nke isii mak dịka mak oziọma mak isi nke isii m ga-amalite n'ego n'amaokwu nke mbụ uru na nke isii osi o wee si n'ebe ahụ pụọ o wee baa n'ala nke aka ya ndị na-eso ụzọ ya sokwa ya mgbe ụbọchị izu ike ruru o wee malite izi ihe n'ụlọ nzukọ ma na mgbe ha nụrụ ya ibubo wee nwụọ ọra mmadụ n'arụ ha si olee ebe ka nwoke a si nwee ihe ndị a ha sịkwa gịnị bụ amamihe enyere nwoke a olee isi ọlụ dị ike dị otu a alụrụ n'aka ya nwoke a ọ bụghị onye ọka ahụ nwa meri na nwanne james na nwanne jose na judas na simon ụmụnne ya ndị inyom ha anọghịkwa n'ebe a n'etiti anyị ewee mee ka ha maa n'ọnya na-arụ ya jizọs wee sị ha onye amụma abụghị onye adịghị asọpụrụ ma ọ bụghị ala nke aka ya n'etiti ikwu ya na ụlọ ya ọ bụghịkwa ihe ọ pụghịkwa ịlụ ọlụ dị ike n'ebe ahụ ma ọ bụ naanị o bikwasịrị ndị ndịnda ole na ole aka ha ha wee mee ka arụ ha dị ike ekweghị ekwe ha wee ju ya anya ka chineke were ebere n'afọ ọnwa ya ngozi okwu nke a ka o wee mịa mkpụrụ n'ime anyị nyekwana anyị ezi ndụ na nghọta n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ nnele nnele na okwu nke chineke okwu nke chineke na-eweta mbuli elu nkwa nke chineke na-enye na-abụ ezi nkwa n'ebe anyị gụpụtara jizọs kraịst bụ onyinye nke chineke onyinye nke a bụ onyinye nke kachasị onyinye niile elu mgbe jizọs kraịst bịara n'ụwa na-alụ ọlụ ya anyị matara akụkọ dị ka mgbe e ka esi wee mụọ ya na ka mmụọ nsọ si wee bịa wee gbaa ama meri wee bụrụ onye nke bụrụ onye nke ahụtara na agbọghọ niile dị n'oge nke ya iji wee bụrụ afọ ime jizọs mgbe a mụsịrị ya na mgbe o bidoro ịga ozi ya ndị mmadụ ụfọdụ kwenyere ụfọdụ na-ekwenyeghị dịka etu ọ dị n'ụwa taa ụfọdụ kwenyere n'okwu nke chineke ụfọdụ ekwenyekwa ha mana akwụkwọ nsọ mere ka anyị mata na onye ọbụla nke kwenyere na a ga-azọpụta ya mana onye nke na-ekwenyeghị onye agha ji enweta mbibi so o kwesịrị na mmadụ ya ekwenyere okwu chineke n'ihi na ije kọrọcha n'ụwa emechaa n'ikpeazụ chineke ahụ ikwenyeghị na ya ma nwa ya bụ jizọs kraịst nke ikwenye ha na ya bụ onye ga-ekpe ụwa ikpe akwụkwọ nsọ mere ka anyị matasị na oge ekpe ụwa ikpe ma ndị nwụrụ anwụ ma ndị dị ndụ n'ikpeazụ onye onye ahụ na-agbalari ọsọ ji emecha wee fụ ikpeazụ na o kwesịrị kakwanye mma na onye ahụ ji n'oge a wee gbawa ọsọ ndị igbo na aka mma iji ụtụtụ na n'ehihie mgbe ọkụ dị wee chụọ ehi ojii tutu abalị eruo mgbe ị gaghị afụzi ihe n'ihi nke a ndị mgbe jizọs na-ezi ozi ọ na-eme ihe ịrịba ama dị ukwuu ndị obodo ya na ndị nke alaka ya ọ gara ebe dị iche iche wee mee ihe ịrịba ama zikwa n'ozi ọma ndị ahụ nabata ya mana mgbe ọ bezi n'obodo n'obu nke aka ya ndị nke ya wee bụzie ndị nke na-akwa ya emu wee bụzie ndị nke na-ajụ ajụ osi onye bụ onye nke ọ bụ nwa onye ọka bụ josef anyị ma nke na-alụ olu osisi ọ bụ ụmụnne dị nka ọ bụ onye nke bụ nka nke ka anyị ji kwenyere ebe ka o si nweta ike ndị ebe ka o si bụrụ nka bụrụ onye ebulite ebe ka o si nweta mmụta niile a ihe a wee wetara ha ịma n'ọnya gị onye na-ege ntị gị onye na-anụ okwu nke chineke n'oge dị ugbu a ịnata ịnụ okwu chineke na ihe ịrịba ama dị iche iche a na-alụ site n'ọlụ ihe ndị amụma na-alụ ma ndị nke otu iri n'ọlụ na ndị nke otu iri ndị na-ejere chineke ozi ị na-anụ ihe ịrịba ama dị iche iche ka ị si anabata okwu ndị a ka ị si afụta ha ị na-afụta ha dị ka na ndị a bụ ndị na-ekwugheri ekwugheri mana ndị a bụ ndị na-akọlaba ndị azụ mana ndị a bụ ndị na-eme dịka osimmasị ha tukene anya n'ala fukene na okwu a bụ okwu sitere okwu a bụ okwu dị narị narị na gbogbo ndị mbụ ejigo okwu alụ ọlụ nwee mmeri o were n'oge dị a e ị ebu onye na-aṅa ntị n'okwu chineke ịmana eti ihe n'ọlụ ndị ezigo ozi ọma ụfọdụ ka eziri ozi ọma ekwe ha anabata ozi ọma efugo ihe ịrịba ama dị iche iche nke na-akụghị mmiri mana nke na-etikwaghị ihe ọbụla ekweghị gịnị ka iji eji ga ejizi gbazie gị iwe kwere n'okwu chineke bụ okwu nke dị ndụ n'ihi nnele nke ndị ochie neliri na ndị obodo nke jizọs neliri jizọs akwụkwọ nsọ mere ka anyị mata na ọ pụghị ịlụ ọlụ dị ike ma ọlụ dị iche iche n'ime etiti ha ụfọdụ ndị mmadụ ngọzi ha agabigagwo ha n'ihi na ha ekwenyeghị n'ihi na ha nwere nnele n'ebe onye amụma nọ ha nwere nneli n'ebe ukwu chineke nọ ha nwere nneli n'ebe nwa ya bụ jizọs kraịst nọ ụfọdụ nọkwa na ya kama ha ga-ekweta na jizọs kraịst bụ onye na-azọpụta na onye e, na-adọpụ mmadụ na-agbụ ha kwudosi ike nọtie n'ihe kama ha jibe nke onye dibịa mgbaasị mgbe n'ikpeazụ ha bụrụ ndị nke nwụrụ n'ebe ụlọ nke dibịa ihe ndị a ekwesịghị akwụkwọ nsọ mere ka anyị mata na ọsọsọ naanị otu aha ka e nyere anyị iji wee ekenyere nyere n'eluigwe n'ụwa n'okpuru ụwa iji wee gbapụta mmadụ aha abụọ aha jizọs kraịst ọ ka mma na ikwenyere kịta ị ohere n'ihi na oge ya abịazi mgbe ị gaghị enwe ohere iji wee nabata jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị mgbe ihe ndị a mere n'oge nke jizọs kraịst site na n'ihi na ọ bụ onye nwere obi ebere na ọmịiko akwụkwọ nsọ mere ka anyị matasị na n'ihi nke a ọ pụghị ịlụ ọlụ ike n'etiti ha kama o metụrụ ole na ole aka bụ ndị ndịa ndịa arụ ha wee dị ike ndị mmadụ ekwenyeghị ma o were maka obi ike na obi mmasị ya na obi ụmụiko nwere wee metụ ha n'aka ka ha wee kwere makwọsọ maka gịnị na akweghị ekwe ha ekweghị ekwe ha nwụnyere ya ibube n'ahụ ekweghị ekwe ya mere ka ọ sị kedu ụdị mmadụ dị ihe a ụdị ndị dị ihe a ekweghị ekwe ya mere ka ọ sị olee ụdị ndị dị ha o juru ya anya ekwena ka akụkọ na ozi ọma niile nke ị na alụ bụrụ ihe nke ejije ekpe gị ikpe na mbọsị ikpeazụ chineke egosigo onwe ya n'ụzọ dị iche iche ka o wee kpọlata gị gị onye mmehie ka o wee zọpụta gị gị onye nọ na nsogbu dị iche iche ka o wee gị na agbụ gị onye nọ na mkpagbu nke ekwensu ịnụgo ozi ọma ya na telivishọn ịnụgo ozi ọma ya na redio ịnụgo ozi ọma ya na akwụkwọ ederede ịfụgo baịbụl dị iche iche kwere na chineke na-azọpụta kwere na jizọs kraịst bụ onyinye nke e nyere n'efu ọ bụ na ekwere nke a ga-azọpụta wepụ nneli n'akụkụ enelizi ndị ozi chineke enelis na akwụkwọ nke chineke enelis na ọbụnadị ndị na-ezi ezigbote oziọma nke na-akụ mmiri mana telivishọn mana redio ma ọ bụ obere akwụkwọ nke edegasịrị ede iji wee kọwaa okwu nke chineke nneli na-ewetara ụfọdụ ịla n'iyi nneli na-ewetara ụfọdụ ịma n'ọnya nneli na-ewetara ụfọdụ ụjọ dị egwu nneli na-ewetara ụfọdụ anataghị iru ọma nke chineke ebinarije akwụkwọ ị na-azụ ahịa ị na-alụ ọlụ ụdị ihe ọbụla ị na-eme chineke ga-ezute gị n'ebe ọbụla nke ị nọ n'ihi na ọ maara gị marasị gị ọfụma na-abụ onye kere gị na-abụ mmalite na ọgwụ na-abụ isi ihe niile ọ bụ na irubere ya isi were okwu ya wee mere ihe mara na okwu ya bụ a na mm mara na okwu ya bụ isi iyi nke ndụ mara na okwu ya bụ ntọala nke mmadụ ji ekwudosi ike n'ụzọ niile ị ga-afụ ihe ịrịba ama dị iche iche n'ime ndụ gị n'arọ a ebe ọbụla ị nọ achọrọ m gị kpee nwee mkpebi n'oge dị ugbu a hụlata isi n'ebe ọbụla ị nọ si chineke na-ebiawu na-efugo na okwu ya bụ nke ga-eduba gị n'nrị akwụkwọ nsọ mere ka anyị mata ọsịsị na ụwa ga-agabiga ma ọ bụghị na ndị dọt okwu ya apụghị ịla n'iyi agaghị bịa na mmezu okwu chineke ya bịa na mmezu n'ime ndụ gị n'ọbụ na ikwere welata isi n'ebe ọbụla nọgide ugbu a ka anyị kpere chineke onye nwe chineke nke pụrụ ime ihe niile onye obi ebere onye amara lee ndị uru gị ndị a ndị hulatara isi n'oge dị ugbu a ndị nke nụrụ okwu gị ma kwerekwa na okwu gị bụ e na mm ma kwerekwa na okwu gị na-azọpụta onye nwa chineke zọpụta ha mere ha ebere hichapụ afọ ha n'akwụkwọ nke ọnwụ na nke mfu deba afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ya kwudosi ike okwukwe na amara gị ọbụla dịwo gbagide ọsọ nke a wee ruo n'isi njedebe n'aha jizọs kraịst bụ onye nwe anyị gị onye mere mkpebi nke a ekele dịrị chineke maka gị n'ihi na ịfụgo ihe ihe nke a ga gị baa na ndụ ihe nke a ga gị baa na ndụ ebighị ebi ihe nke a ga-emeghere gị ụzọ ihe nke a ga-eme ka ịhụta iru ọma n'aka chineke n'aka mmadụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị eme matakwanị na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ọ bụrụ na nwee akọ mgbaama ma mkparịta ụka ma ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 0056719493 ka udo nke chineke nke kachasị udo niile dịrị unu ruo mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen